ihe e ji mmanụ ngwu ogodo that is abacha because ihe anyị na dị iche ogodo dị iche ma na agba akwụkwọ ma na anụ nwanyị ma na akwụ ozu anyị na-ebi ogodo na ekpiri ihe akpịka mmadụ nọ n'igwe irikwa eyi mana iriri gabọ rice rice bụ pịa ọnụ a nara akwa ozu a agba akwụkwọ kịta na a ga-esiriri abacha jizọs kraịst ọ amaghị m onye wu ọkpa ma ihe mmadụ nọ m gwara gị bụ na nsụka na ọwụsa bụ wani nsụka na awụsa na nsụka ah. a na-abọbụ wani Hello guys, this is TV. Guys, today we are live and direct in Anugu State. uh, um, Enugu to be precisely. And we are inside the village and um, I, I, I, I Batanango, Bamiteze, uh, our mommy here, uh, who is a, um, um, uh, na-akpọ abacha or ihe na-eme abacha ka a na-akpọ mọmi ana m ebe abacha ọ oh, mọmi abacha ka m ga-akpọ gị ka ọ oke wee mite mọmi abacha ana m ele ele Okay. Around my real trader. Okay. And a trader abacha. Okay. So now I got about full mom ya ebo na emu abacha. So now my mom will tell me I don't know how they do it. I don't know how to how they produce it and uh, oh yeah, a lot of things about abacha. And man abacha and there is now in Enugu state mu abacha. Na Enugu state get abacha. But each every state they do abacha, but we know people will get them just like Okpa. we believe say Nsukka get Okpa why that Anambra ekwu Okpa Abia State ekwu Okpa but we no who get Okpa yatago mọmi ga-akọrọ anyị lot of things about pụta gwa anyị ndị nwe ya gwa anyị otu o gwa anyị otu o si wee na-adị ghọtago so mọmi biko kọwara anyị onye bụ biko ka ndị mmadụ mara onye na-ekwu okwu mọmi abacha hmm. abụ m onye Enugu ugwu afa m Cordelia Onu Mrs Cordelia Onu abụ m onye Enugwu Ngwo ana m eje katọlik am m Mọda an Katọlik. Catholic uh-huh. abacha amụghị m ya amụ amụghị m ya amụ amụrụ m ebe a na-ebe abacha uh-huh. anyị na-akọta anyị na-akọ n'ugbo ịkọ ije kwuo, wonye ụfọdụ sis months ụfọdụ nine months ifuo ya ihe ịlakụ sokwara iji wee mee ị nwere ike iwere eme garị iwere ike iwere eme akpụ iwere ike gwụọ ya ọ bụrụ abacha mana ugbu na-eke ogodo ya nke ahụ ogodo ha na-akpọ bịa mana nke a nsa kịta na nsali ọnọdụ ndị uji mana ngwuo na-agbasa ucheta mgbede gbasa ya na wọdrai ya imechezi were bie akịdị okay. ma bie um, beans okay. ma ọ gote fiọfiọ were ebie ya ụwụ something a na-akpọ ahịhịagoro ụwụrụ ihe a na-ata n'ugbo a na-akpọ ahịhịagoro ma ndị be na-akpọ adaba igwekwere egwuọ na ama mma so ị nwere ike ịgwọnwe ya with beans ị ga-agwọwe with beans ị ga-agwọwe with fiọfiọ ị ga-agwọwe with akịdị but ife Oh, oh, oh, they're different, different because. Eh, I can't the Mba, I'm talking about abacha because the one I have is I have them can mix with beans. I have them with the fear fear. So abacha come na fe mix a tinye I mix I tinye some maybe vegetable. Azụ, iri afube m. I like nka am saketa. Ị ga eji wee bịa ọkazi. Ọkazi. Iri ndị Owerri. ofe ndị Owerri. Mhm, mana ọkazị bụ ihe a ji sie. Okay. Are you, are you talking about ụtazị? Ọkazị. Ọkazị. Not ụtazị. Ọ dị iche iche. Ọkazị dị iche eji esi ofe ndị Owerri. Okay. Mana iwere ebugbu abacha ọ na-asụ ụsụ. Okay. Ị gaghị sie ya otu akpaka. Okay. So that means since a mụrụ gị ka ibido mewe ha abacha. A mara arị m ihe mama m zụọ m n'abacha. abacha abacha ga na-atọ ụtọ ọfụma ọfụma amaghị m nọ mgbe m kwadobere mm. onwe ya na-ejighị erie enwere ike nke a na-eke nkele afịa bụ ọ dis boy ya ama onye nsụka maka ha na-akọ be ha Ok, <laughs> abacha eke ndị nwe abacha enwe because anambra na-esi abacha ọ bụghị ha amụtara amụta ke ndị nwezi aka egbosipụta be anyị bunubube uji ụdị oke ụdị nwa abacha ujiwe ji abacha ihe a na-akpọ be ha bụ jigbọ oyibo bịazi kpọọ ya abacha mana ọ jigbọ rinem bụ jigbọ jigbọ so anybody ndị any steeti na-esi ya mụtara amụta. jigbọ ha ngwa osi n'ọnụ mụta jigbọ mana ihe ha na-eke ebe ha bụ ogodo ogodo mhm. and ogodo ahụ mkpụrụ ihe a na-agbacha ya a na-elecha ma ọkpa anyị nwere ike iji wee di ya sie ya sie ya ọfụma ị garisizie ya tinye ihe a ga-eji niile ọsọwa ụsọ awụchi na onwe nke nwere kịta na m ịganisha aka mụnwa testa ma ụtọ ga-esi mmanụ breka azịawata eze <laughs> oke mọmi um, ife gbasara abacha mhm. hmm? ị na-ele ya like ọ wee mesi prepare ya ka jos ọkpọcha nke ọkpọsa nke ụta na ibupụ ka otu isi eme ha ọkpọcha etu a eto a m gbasara kịta ihe ọ ga-adịbe m only one week iburu ya akpa 100 kg 50 kg 60 kg ịchọzi ịgo jos 1 kg ana m elekwe anya wabụ ihe nji azụ onwe m nri ọnụ ntụ ọgwụ kịta ahụ mgbada oli agụ jevuo na ịkpa rute abịa mbebe ruo ya n'ite shie goro nkụ wee shie sọ ya ihe eji mara m mm. so bọtụ ka ị maka ọkpa makwara isi ọkpa ma ọkpa ịchọ m chiere ọkpa eshie ọkpa ichie ịgba ọka eshie mie ichie ugbo ozu aka eshie mie ịmara isi ọkpa mana ọ na-eso ịmakwe ma oke mara na nsụka nwa ọkpa ọbụ amaghị m onye wu ọkpa ma ihe mmadụ nọ m gwara gị bụ n'Nsụka na Awụsa bụ wani Nsụka na Awụsa Enwere Awụsa na Nsụka a na-abọbụ wani mba mba I don't like the way you are going ife gbasara Nsụka gbasara ndị Awụsa ịganịkwa egwu Abakaliki na Awụsa bụkwa wani oh no no ihe na-ekwu kịta na mama ekwetụrụ m ife gbasara mgbe ihe gbasara nsụka gbasara awụsa sika na onye sika na onye uh, uh, onye abakaliki na a na-akpọbatara ha a awụsa be ha ihu ya a ga-agwa gị okeke ihe kpatara iji wee kwuru na ha ụgwọ ọba nsụka ka ịma ah. na ha na awụsa agbakwawane ka ile gị ebe ahụ ihe kpatara iji wee na-ekwu ihe a nsụka amaghị ha amaghị ihe gbasara abacha ha nwere ike ibupụtere gị oke nke a na-ekwetara m abacha mara ndị Nsụka ahụ but ife m na-ajụ gị bụ ọkpa m na-asị gị ekwe mana Nsụka nwe ọkpa ọbịa kpatara Nsụka ji mara emebe ọkpa maka na ndị Awụsa na ha na-arụ nwanne bandụ ji ha bandụrụ ji ha mhm. ọya Awụsa na akọfụta ọkpa ọya ibe Nsụka ji mara ọkpa but ndị Awụsa dị esi n'ọkpa ndị a na-atapụta na-eyuzi for different purpose maka na ọ na ewu oyibo ụnụ ga-akọ ụnụ na-achụ onwe ụnụ ọsọ ndị awụsa na-akọpụta ọkpa na-eyuzi for different purpose but anyị nwa bịa gbachọpụtazi fa na pa ọkpa ntọnazi ọkpụ nri ọkpa na ọkpa bụrụkwa na anyị na-esesi anyị nwere ọkpa ọcha anwekwe ma ụtara ọkpa anwekwe ma ma ma ịmakwa ife nsụkwa akwa ịma na eji ọkpa eri ede edirikwe ka ịgwasa ọmụtụ gbasara ede ihe gbasara ọkwa gbasara ede ishichie ya ọkpa iweta ọkpa kwọchaa ya ayọọla gị ya ịbịa mee ya ma nke ya mmanụ igwụọ ya shie ya n'ite para ede shikweshi mhm. ede eze eji esi ofe igwọkọtazi mhm. ha na abụ otu mkpụrụ aghara ekwu aghara grin, mhm. gwọkọtazie ya gbaa ya mmanụ iji chee ya ịrụ ha ebe isi wee rie not only me. <laughs> ebe ahụ na-ekwu okwu akpa. listen to Ah Jesus Christ. Ede wit ọkpa. mmanụ imechezi ihe a ndị a niile ha ncha na achọ ọcha. Ọkpa ha na achọ ọcha, ede na achọ ọcha. Ya tụwa ihe ya, niile ma mkpụrụ aghara ma akwụ aghara. were gwọkọtazie gbazia ya mmanụ iribezie nri iriche nri nọla etu a mba ife abụrụ mfa onwe na anụbe ụdị ife ahụ ọsọ gị nwa ife traịgụrụ da ọnya bụ na ị bụ nwata ihe ịbụ kwalas bọọlụ ma ọ bụghị kwe na e e ife ị na nri ọbụrụ ọwa bịa na ntị na ntị bank gbaba ekwuru okwu na ọka nọ

ife ego dị mma na ife ọ na-ama ọ bụrụ ka m na-enye ife mi na ọkpọcha o nwere nke a na-esi Nke ọ bụrụ ya a ga esisi nke a a ga esisi ama ihe nke a ọkpọcha o nwere ofe a na-esere o nwere tupu ofe a na-etere ya ọ emesịa ya ejiri anya nwere otu esi eme ya nwere ebe otu ndị esi eme ya ịchọdịle ise esi see ya ya nke awụtara ọkpa abụrụ gị ụzọ wee chee n'igwe nke awụtara ọkpa anyị nụ bọtụ ị na-ekwu ọkpa ọcha na-akọwata na akpa ọcha ahụ na ka maa mma onye adịgo n'ụtụtụ a karụba ihe ọ bụ o nwere ọkpa nke bụ ọkpa ojii ndị Igbo na-akọ fine and good ude mana eji atụ ya ọ nabata Ngwo anyị na-eji ogodo abacha abacha ma rice ma echicha. ihe ọ echicha bụ ndị anyị nwe ya nụ mụtara na from us were were bụrụ ka nwe echicha anyị nwe ayara ya ọka hapụgorụakwa ozu anyị gebe ntị ma nsụka na mm-hmm. abịawo gị na-ọba nsụka ego gị Egwusi mmanụ Egwusi mmanụ Egwusi na mm-hmm. mmanụ mm-hmm. e ha nwe ya nke abụọ na ha na egwu ya a mara esi erie Ah, okay that one abrawa even though but okay yeah. ni kota lo ri di obia bo ni ri ugu tadibun kwete na nko ba inwe na nka nka inwe asi mu no no awusa bo wani bido hapugo da awusa okay i agree i accept but eh, agree on oh, but can mu no wo me agree wait <laughs> wait mommy imana nsuka but the best when it comes to food imagine ayayoka okay marisia eh, ayayoka i want to tell ya mhm echicha anyị na-ekwu ndị ndị uwe ojii ọmụgwọrọ gị echicha ngwụkwara gị echicha ọmatụ ụtọ ka nke ọmatụ ụtọ ife nwere ike ịsalụtụ gị na ya bụ na abacha ya na awụgwọ ọzọ wee bupụta ụwa ewetago so mọmi ka ọ gụna anyị ihe na-eji gị na akwụ ozu na ngwoo ma na-agba akwụkwọ ma na-anụ nwaanyị ma na akwụ ozu anyị na-ebi ogudo na ekpiri ihe akpịka mmadụ nọ n'igwe ijikwa eyi mana iriri gaba rice rice ọdịgwe pịa ọnụ a akwa ozu a na agba akwụkwọ kịta na a ga-esiriri abacha jizọs kraịst ya bụ mgbu eji ụmụ ego a na ya a na ya rice na a na-agwụ agwụ mmanụ na na-agwụ agwụ ngwe niile wee mebie were ngwe shi ọwụwa mana nyere ha ana m ekwu abịa na be anyị ife ji nke a ọkpa ka a na-esi ndị hmm. ha chọrọ chọrọ ịkwụ ọnwa ga-esiriri ọkpa na-esi ọkpa sie ihe na ọkpa ọkpa iwu ị ga-esiriri ọkpa so ị ma ife ga-eme ke dis oil ka ife iji oil anyị eme nke a ndọra m nkwe a na-eka ma ọ dị onye a ma na esite m eka aka m anapụ abacha n'afọ m n'aka ama na esite m eka Ndị ihe a mmiri abacha ma na-awụsasị ibu n'ụwo nke dị n'ihe a, ọ na-agba ọsịsọ mhm. so ọlụ mmara anụ ịma na a na-amụ tela amụ tela nke mụ bụ ihe a mara akwa akwa ugwu na aga nke a bụ nke gị mhm, nke a bụ igwe m ji ebe nke m foto ụwa mgbe mama m kụzi omeme mmụta mama gị ọ kụzikwara ma na oge a mụrụ ya mụnyere gị n'ime ya ọ dị ka ọ bụla nachọralị ma ọ bụrụ na bịaba asị gị mgbe a nụla m ihe anyị ji ebe bụ mma anyị ji nye nke arụ ọbịara ọhụụ mhm. nke arụ ọbịara ọhụụ na-enyela aka so mọmi o nwere udo nke m na-afụ n'ahịa na-agafe na-afụ nke onwe nke eji aka oyibo ka ha na-akpọkwa ka e ka eruo ụdị ihe a kama ihe mere ha bịa kịta ewere mma gbijie ya wụfucha akpụ ime ya a na-akọ ọtọzi a na-akọ ọtọzi a na-akọ ọtọ eto onye ahụ ga-eji nwayọọ ka ọ kọtụọ ya etu a ọ bụrụ udenyezie ya udenye ya na mmiri udenye ya na mmiri for how long o besịa ya n'abalị o oshie mmiri ọkụ wee ya dee ya ebe ahụ ka o wuo owu ike nke ya ya fụcha ọ ma na-atọ lịlịlịlị shuga ahụ ewu ike muvuo ịma na abacha bụ shuga abacha bụ shuga ọsazie ya wụyazie ụmụ nwaanyị na-ebe mana atụrụ m ya mba o ji eduga nwe ya kwọ gara ebe taa mba onye nwe mana ihe eji malụ ngwu ogodo that is abacha because ihe anyị oh, na ogodo ihe kpọrọ isi na abacha ka abacha dị iche ogodo dị iche mana ihe ahụ eji kpọ ha na-aba afa abacha bụ nke ebe asawolu mana nke a aka na-asa ha bụ ugudo ị ga-agbasa ya n'agha ewere gwozie mkpụrụ ihe ahụ na-akọrọ m nke a na-anata ngwa ahụ m na-agwa nkịta nke a ihe ga-eji wee meru dịka ibie ya were mkpụrụ aghara na ụkpaka ụdụ nke a were mkpụrụ aghara na ụkpaka were gwọọ ya maọbụ kazi ahụ ọ da anabata eh, akịdị ọ ga-akịdị agba iche nke agba iche maka na onwe ozi ihe dị onwe osachi dị nke a kpara na anwụ ya mhm. nke na-eme na so nke a ka na-akpọ abacha abacha nke a na-akpọ ogodo ogodo so ife na-akpọrọ ogodo kịta bikos na ịgbara na ịchara ịgbara na asahụ na, mmiri mmiri otula ịsara mmiri saa na nwa ọtọ ngotu nka so nke a na ka ife jizi nke enwe ike iri nwa eh, iladis nọ ị ga-ede ya mmiri chọọ ibie dịka echi ah. echi ebe 12 to 1 ah. itetere ụra wụnye na mmiri so nke a ka na igodo ogodo nka mhm. ogodo a ka otu ọ ga-esi wee dị bifọ n'ibido riwe eri ị ga nwere ike ịsaze 5 times 4 times Ok. nri like 5 times ọ ghọrọ nri just like that just like that ibidozi gosi nnukwu ite ọna weta yabasị ihe niile chọkwara iji bia gebezie yabasị yie krafish pazụlụ abacha wụnye ebe ahụ tọn wazụ na-atọn na-atọn ya abacha ahụ ogodo ahụ eghezie uwe ọfụma pazụlụ akịdị atị ihe tọnụọ ya ọlakide I, I never hear or see this kind of uh, abacha uh, abacha before a na-akpọ nke ogodo nke a ogodo nke abacha nke a abacha nke a ogodo nke a bụ eji wee malụ ndị ngwo na ngwo get this one I never see this kind of one before I never chop am before eh, i irie ya ka ebe nwere ike inweta today ka m testa ya mgbe ebe a na-ere ya n'ahịa ebe a Jesus Christ. Ọ dị ọ dị ọ dị to I would like m like test test good test. ntị nwata. Oh. Ihe nwata na-amaghị na-afọ akarị Ihe a niile ya na-ajụ m ịchọrọ ịghọtacha mana eji mmiri eme ekwu. Iji nri? Mmiri. Eji mmiri eme ekwu. Ada eme ekwu na nkịtị. Ịzọcha ekwu ma ịgba ya mmiri ha ya azaghị oku. ijegodo n'iji tii ya ma iji hụ mmiri ọkụ jee ọ naghị aza gị oku hm. ọ dị m ka m akọ ite ka m wee wee matabe <laughs> ịchọzi iri ude nke ahụ itime ya ka na akpa ah, ịbịakwa satọde ah. atafọrọ m gị hmm. e, ya ruo wọtapụrụ si ka ya kechina hmm. mhm. naanị ihe ma ọ mekwu ọ sị na ọ bụrụ na ọ na-esi n'ugbo m bụta akpụ a ee achị gị olu kwesịrị abịa agbala gị mana ebe ọ m goro ego gbarịa moto maka unu oyibo bịa mmekwu ike ihe ike ana m eme ụlọ abacha ndị tara abacha n'ụtụtụ abịm, m ọ dị m ka ha eruo ebe 5 on 6 ejighị m ihe ndị a na-eji n'ọnụ echi ụmụaka play abụ mama abụ mama ugo mama nri abacha marụ anyị bụ na akachawo nke m gwara agwọ anyị ndị ọzọ akachawo ndị ọzọ na ọ bụrụ anyị nwanụ mba na ọ bụghị unu ọ bụrụ na ị chọrọ ịghọta achị gị nụ na e, agbaghị ka afa ada nwatakịrị eze agbara aka um, agbara aka adọ nwatakịrị eze yes moto mm. enwere ike imuvu ma ọ na fuel adịrọ n'ime ya ah, ok njin enwere e ike start ma ọ na-atụnyere enwe e, oke m chere ọkwa na ụnụ na-abịa n'ụsụ ya kekwe ekike ọzọ ada eyiyi eke nkịtị oh. befe eyiyi a na-akpọrọ ya mkpọ oh, All right, mommy, thank you very much for explaining to us and uh, for your time. So mm, uh, stay tuned as we are going to be dropping back to back, and uh, you will not be like you will not like anything. You will not be um Kihanakwa bored. Make sure you subscribe. Make sure you follow, and make sure you comment. Drop a comment. Thank you. What did you learn from this video? Do you know the food our mom mission? Thank you. Drop your comments. Hmm.